thank you ụba akụmakụ gbanwe igbo mere mkpa ndị obodo anyị nọmụ na-ekwu o nwere akụkọ njiri tụọ kpamkpam ụnụ na-anụ mba nkụzi kụziewela asụsụ Igbo kụzielu ụmụ anyị nka na ụzụ ha ghọta ị nụrụ ude egwu na-ede onye mụ ka m ji akọ akụkọ nwanne m akara anyị asakwa ka o wee dịla anyị mma ga ha bụ nwanne mana onye Igbo mụọ nwa na Yoruba Yoruba ka ọ na-asụzi onye Igbo mụọ nwa n'ugwu Awụsa Awụsa ka ọ na-asụ onye Igbo mụkwo nwa na China sụwakwuo chinchịnchọn ịkpọrọ nwa onye Igbo bata na Igbo ọ gaghị ama nke a na-akọ ọ bụ alụghị olu ji mara ọba na ọmụ na-ebu akụsụ ka nna asụ ọ na-anụ akara nya asakpa

m o wegazie ebe onye bi ka na-awachio nene ụmụnne m ajịkọla mmanya ọnụ tụrụ anyị ekarịbụ igbo mbụ wasị n'asụsụ ụzọ n'iwe gaa Ema na nwata nwụrụ na n'aka ọnụ n'ọnụ e. Edo steeti bịa abalị egwu Delta steeti bịa abalị egwu Anambra abalị Imo abalị abalị abalị abalị ọbịa gbara egwu agaghị ịba ọbịa gbara egwu igbo niile ụlọ ụbịa gbara egwu ndị agbata obi igbo bịa gbara oh, egwu egwu ọma edozibe mere anyị bụ ndị igbo bụ isi ụwa makazie na-asụ asụsụ ndị ọcha ebe ọ bụ ndị ọcha chọrọ anyị bịa n'igbo ha kwesịrị ịsụ asụsụ anyị mana ha bịara akụziela anyị mbekee anyị hapụ igbo sụwazie mbekee mana otu anyị bụ ndị Igbo ji biri agọzie ya sayensị and teknọlọji anụ ọgụgụ ndị be anyị ji biri akpọzie ya lọtụribi bụkọla m onye ji akwa ka nawara garataziesi anyị na fabụ isi igbo si oji ife nwata wee nye aka ya elu aka n'obe ya ilo ya weta ụmụ igbo ka anyị wepụ ike n'anya naanị dọbakene ndụ na anyị anyị ekwugo okwe bụ ụwa onye ọma meksiko ekwugo okwe anọ ịtara igbo egwu ka nna akụ na-enwe anyị nụrụ olu egwu abụ egwu nsọ maka nwata be na ebe nna ife ọ ga-ebe n'aka akwụgo ekwugo m etu ọ dị n'ụwa nwa igbo onye nchasa na ya ya ka mmanwụ n'ụwa ụmụ igbo anyị o anya uju nna atụ onye nwere ọha na ewu na-ata ahụ ọkwa ebe onye bi n'elu ụwa ya ka ọ na-awachi o igbo nwere na ndị nwe anyị mụrụ anya o chekwara ka anyị o maka na nke a bụ nke anyị o ka anyị ekwuo ewo ebu mana eh. egwu ọma si na chi bịa o ekele ekele ndị nna nna anyị ndị sụwara asụsụ anyị na mbụ wee pụta anyị anyị wee bụrụ nwa n'igbo ekele eh. ya kele n'ifufe n'ebe na anyị kedu okosimiri eh. kele ndị nze n'ọzọ kene ikoro kenekwa ụmụ ụmụaka ekene m igbo kene ife na mmeri igbo ife ideudeudezigwe asụrụ asụsụ gaba ọdụla anyị igbo mma ukwuru ụmụ anyị ga-amụ mma igbo amaka male amaka eutumo onye nụrụ de na ya bịakụrụ nwa